ndị be anyị ekelekwa m unu unu nụgo ihe na-achọtụkwa ọzọ <laughs> chibụọ anọ ọzọ evangelist Ebuka Obi bụzi chibụọ anọ ọzọ n'ikwu eziokwu ọ bụ na m anụbeghị na enwere another accusation na-agakwa ọ gbasara fake the prophecy na-akọs problem msi na anụbeghị ya abụ onye kwasị ọtụtụ ndị akpọọla m sakwa m na-edifendị Ebuka Obi na nke ihe mechiziri ọnụ na this fake prophet na-adọsa ezinụlọ emechiela ọnụ kwesị ịbụ onye eziokwu ụmụnna achọrọ m ịkwekwara nke bụ eziokwu anaghị m edifendị Ebuka Obi kama ana m edifendị eziokwu nke mbụ enwe ihe ọbụla eji na-akọtọ ya nke ọbụla m chekiri dịbara m n'obi m na onwe nke m ama edifendị ya dịka m kwuru mbụ n'ihe gbasara na ọ chọrọ ịlọta ala Igbo that is my target is my priority edifendịrị m ya that is my stand because igbo kwesịrị ka ha lọta ụlọ ka ha nwee ike wee dozie ala igbo unu mana amu bụ the founder and initiator igbo role development union which wo an organization nwetagoro their corporate affairs commission certificate i register going fully and we are functioning and we are doing our best so ọ bụrụ na itoghebe na ọgbakọ a dịka onye igbo biko were ohere tinyere ya aka n'akwụkwọ with a token fee only 2000 naira but after april higher number 5,000 for your registration. That registration will get you a marrying ID card as a member. King we nwee ike wee keta oke n'uru niile ga-esi n'ọgbakọ a wee pụta aga m ọtụtụ okwu n'ihe so mgbe Ebuka Obi kwuru okwu lọtawa ụlọ nke na a na-arụ psychiatric hospital different state of the ala Igbo o nyere m ọṅụ I defended him issue nke ya eh, Reverend Fada I also defended him But not this, I'm not defending him. I said that Amaham Monema Arrange Mama Amam Kebezuku. Mana Fadambaka Kamua Menepito Nichne Asi. Reverend Fadambaka made a lot of mistakes which is causing problem today in Ali, Nigeria. Manandi Bona suffer more and more. And though him are gonna see oh no na correct on your marriage, no no marriage. You want to correct ya all the third all the third prophecies cause great problem. Look at Libo. na-ekwe Buhari na other things my this present government so ihe mere I'm not I may make a video that I am addressing Reverend Father Mbaka I'm not defending Ebuka Obi I'm defending the truth na n'issue of this nwaanyị ugbu a na-ebe akwa na ebu amụma Ebuka dọsaga ezinụlọ n'ikwu eziokwu Ebuka Obi akpọghị aha onye amụma egere e m ihe onye eze onye obodo kwuru ọtụtụ ndị na-ewepụta ka onye obodo ka egbuo ka egbuo ka egbuo n'ikwu eziokwu nwa okorobịa ahụ yes ama m na ọ na-ekwufe ofe ma ọ na-ekwesịghị ka okwu ma ọ na-ekwukarị mana eziokwu nọ n'ihe ọ na-ekwu egere m vidio ọ sị na o nweghị mgbe Ebuka kpọrọ nwaanyị aha and that is the truth Ebuka kpọ ya mana everything a bịara na analyze ya dị ka ga-asị na na nwaanyị ka a na-ele anya based on the wife nwatakịrị nwaanyị ahụ na afụ ụfụ ya sị na nne di ya na ọ ya bụrụ ebuba. ụfọdụ emego vidio na-akọtọ nwatakịrị nwaanyị alụbatara na alụbatara gị ọgba aghara efu mana gee ntị onye nwaanyị nọrọ n'afọ ime ime na-eme nwaanyị ime na-eme onye ọbụla gburu nwaanyị ime na-eme n'ihi ihe o kwutere n'ọnya mgbe ime na-eme ya iwughị ezigbo mmadụ iwe onye ọjọọ ịmanye njikwa ya nwaanyị nọ n'ihe ụfụ a sị na akwa gadi nwaanyị aka ajọ ikwu apụta ya n'ọnụ nwaanyị nọ n'ihe ụfụ a na-ekwula mmanụ ihe na-emechi n'ụlọ what expect problem nwana nwaanyị mmadụ dị ndụ unu tawa ya ụtọ na-atafọkwa abịakwa nna nke nwaanyị si na lekwa emume eburu na ọ na kọsd na-achọ aka ihe ọgwụ ebuka obi ana m arịọ ndị Zion kedu ihe e kwesịrị ime n'ọnọdụ a ala her to see ebuka obi si ya kpee ekpere n'isi ọ bụrụ na onye nwa na kọs ya ya ekwuo onye ya ọbafọmi aga m asọpọt na ya kwuo ya ihe ọ ga-emezi mere nwaanyị ekpere bikos nwaanyị wute ịbịa bute ebuka ọ bụzi nchegharị ka ọ chọrọ ọ bụ na ọkụ dị na ya ekpere ekpe lead to Christ ya gbanwee an unbeliever can still repent onye ajọ ome ka nkeji ya ohere e nwere iji gbasara ya oziọma si ya nwede ụwa gịnwa na ya aga ekwe ka mmadụ ọzọ nọrọ dị ya si ya mana m n'izikwa eziokwu enyi onye aka gị na ya gwakwena ya ka o nwee ike na aka ya na ọ nabata si ekpere ekpere napụta ya ya echegharịa mana ebe nkwere ọ na-enyocha nkwe na aka ya nọghị ya ọ ọrụ dịrị ebuka ịkpọ dị famili si ha geenụ ntị maka ụhọ nwaanyị ka anyị na-ekwu okwu ya ka udo wee chia by right nwaanyị agbụrụ ụnụ na-afụtara ụnụ ahụhụ ọ bụgo na ọ gbanweele banyezie n'ịta amụsụ ime ya abandon is not the solution unu ga-eche aka nye aka otu esi deliver from ya amụsụ ahụ eziokwu unu ga-achụsi ekwu na Bible si do not suffer a week to live my brother mgbe ụfọdụ kwanụ ọ bụghị anya ọma ka ejikwa na-abakwa nchere obi ọ bụghị anya ọma ka eji aba wee chaa ma ọnwụ n'eziokwu so n'ime ihe a management of this particular situation we help one or the wrong. The way the Zions are managed is not helping matters. Take her to Ebu Kobi to minister to her. I'm not the guilty. Let her accept her gift. Let be a, a power that will make her to accept not the guilty. Oh no, no, e, every power of God he hit here. Here could by fire by force. Anapataya. Or here could say ya oh, no no yawa. Every benefit keep ya drin do not home. Drin do not home ya name of ma umako haga brought ebe dia hapuria. Unu ya drin do not watch umaka name of ma na no zoma ha. Nani homa ha. Nani na TV. na phone call without her having enjoyed the fruit of her labor mmadụ mekwe ma ọ wụrụ ya so nwaanyị ekwugo na ọwụghị ya ọgụgụ agụ ebuka obi need to come in and help the matter either na dịka m kwuru ọzọ let her confess or you help her to repent or you send the judgment on her ebe asụsụ nwa not a week to read kwubi okwu ya nwubi na ka ahụ doo anya mgbe nwanyị na-amarazi na ọghọ ya nwa mana obi m na-agwa m ka mmụọ chineke na-agwa m aka nwaanyị a dị ọcha na ya onye mere ihe nwere ike bụrụ na ọ nọ onye ọzọ nọ na famili ọ nwere onye ọzọ na plan bụ imegide gị famịlị n'ụzọ ọmụma na ya eme ihe o mere ka e ike wee tọsaa ezinụlọ dị n'udo n'ihi na enwere ndị nọ na famili dịrị n'udo lee na ezinụlọ nwere asụkọ four of five boys enwere ndị nọ n'anya ụfụ na-ewere ha they are not happy they are not comfortable otu ọgba aghara dị n'ezinụlọ a na obi ga na-atọ ha ụtọ ya mere ana m eri achọghị m ikwu ọtụtụ okwu na ihe onyonyo a a na ime ọhara na-akpọ evangelist Ebuka biko ka enye nwaanyị attention attention dị ụzọ abụọ inye ego na ikpe ekpere nnapụta nye ya igwe nke bụ eziokwu ma aka ya dị ọcha ya nyekwana ego sọpọtụ ya kpọọ nke abụọ ụmụ ya they should give attention to their mother ọ bụrụ na wich ha buru ya gawa ebe a ga-edeliva ya ebuka obi ha dịpa to deliver or any other pastor to deliver ma ọ na wich ma ọkwa na ọwụghị ya biko ha leta nne ha take care of her medically ndị blọga ahụrụ m ndị na akpụ iyi onye si ebuka obi mere nke a na ọnwụ ga-egbu onye ụmụnne m biko gaa were n'ihe awayọ gaa were n'ihe awayọ ebuka obi onye si n'ebuko m dọsara ezinụlọ ya onye ahụ kwere based on danụ agbụgbọ o buru ka a na-eme accuse so onye ahụ kwere in that perspective ọwụ mmadụ nwere ike kwuo okwu ọwụghị chukwu na ọ ga-eme biko ka hapụ ji na isi wefe ebiko obi a na-eweta ọgba aghara n'ala Igbo ana m arịọ unu dịka arịrịọ let's face onye hụ eziokwu ya kwuo ma ọ wụrụ ya ga-ebụrụ nwa ndị a na-edifendị obuko obi na aka ya dị ọcha o nweghị ihe dị ka asị na ọ dị guilt asị na ọ dị guilt mana o nwere ihe o kwesịrị ime ọ na-emebeghị that is still making this problem to continue let him do the right thing intervene Financial o nwere ya anointing o nwere ya let him go into the matter and settle this problem let that be peace in that marriage ụfọdụ stop back to sender or back to sender fine declare let our judgment declare so that can happen. Now na asị ga-eletacha atụ ya n'ilulu gị hụ gị a gị kpọọ ya aha ka nwanza hapụ ịgbagburu onwe ya n'ọsọ unu maara abụmonye ilu ọ hapụrụ ịbụrọ chigbo ilu mana a ga na-agba agwagwa so biko eji m chineke na-arịọ ụlọ ka e nyere nwaanyị aka hapụ ime ya pandọn were ya na-eme vidio na ad viewers na-attract viewers na-emega emecha the viewers ị nwetara unu aga eji ya take care of we need to support that woman biko achọrọ m iji ohere onye nweta vidio a Family, biko ama enye a little token i nwere to ya ndo then am a lucky ikpekwere ya ekpere also make a declaration on her that is my own contribution to this particular problem udo dike chineke chịa n'ebe ụnụ nọ udo dịrị ụnụ ndị igbo abụkwa n'otu anyị ekwele ka ihe okpukperechi na-adọsakwa n'anyị ga-emesịa